Nne m nwere ọtụtụ akpụkpọ ụkwụ. Nne m nwere ọtụtụ akpụkpọ ụkwụ. Nne m nwere ọtụtụ akpụkpọ ụkwụ. My mother has many pairs of shoes.